ọlụ ndị ozi isi nke iri abụọ na atọ Pọl wee legide nnọkọ ikpe ahụ anya sị ụmụnna m mụ onwe m ewerewo ezi akọ na uche niile biri n'iru Chineke dịka onye Juu ruo ụbọchị taa onye isi nchụaja bụ Ananias wee gwa ndị guzoro ya nso ka ha tie ya aka n'ọnụ mgbe ahụ Pọl sịrị ya Chineke gaje iti gị aka gị mgbidi etere nzu gị onwe gị na-anọdụkwa ala ikpe m ikpe dịka iwu anyị si dị iwu ekwue ka etie m aka n'ụzọ megidere iwu ahụ ndị guzoro nso wee sị ị na ekwute onye isi nchụaja nke Chineke Pọl wee sị amataghị m ụmụnne m na ọ bụ onye isi nchụaja n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ sị ekwuru okwu ọjọọ megide onye isi ọbụla nke ndị nke gị ma mgbe Pọl matara na otu ụzọ n'ime ha bụ ndị Sadusii ma ụzọ nke ọzọ bụ ndị Farisii o tiri mkpu n'ime nnọkọ ikpe ahụ si. ụmụnne m mụ onwe m onye Farisii nwa ndị Farisii a na-ekpe mụ onwe m ikpe banyere olileanya na mbilite ọnwụ nke ndị nwụrụ anwụ mgbe o kwusịrị okwu a esemokwu wee pụta n'etiti ndị Farisii na ndị Sadusii ọra ndị ahụ wee kewaa n'ihi na ndị sadusii na-asị na mbilite n'ọnwụ ma ọ bụ mmụọ ozi ma ọ bụ mmụọ adịghị ma ndị farisii na-ekwupụta ha abụọ oke iti mkpu wee pụta ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ ndị dị n'akụkụ ndị farisii wee guzo ọtọ lụkwa ọgụ sị anyị ahụghị ihe ọjọọ na-arụ nwoke a ma gịnịkwa ma ọ bụrụ na mmụọ ma ọ bụ mmụọ ozi gwara ya okwu mgbe oke esemokwu pụtara onye isi ọchịagha ebe ọ na-atụ egwu na ha ga-adọkasị Pọl ma eleghị anya o wee gwa ndị agha ka ha rịda napụ ya n'ike n'etiti ha kuta ya n'ụlọ ndị agha mana abalị onye nwa guzoro n'akụkụ ya sị nwee obi ike n'ihi na dịka ị kwuru okwu banyere m si ike na Jerusalem ị ghaghị ịgbakwa ama otu a na Rom mgbe chi ya bọrọ ndị ji ụfọdụ wee kekọta onwe ha n'otu mekwa onwe ha ka ha bụrụ anatema si na ha agaghị eri ihe ma bụ ịṅụ ihe ruo mgbe ha ga-egbuwo Ripọl ndị ṅụkọrọ iyi a karịrị ọgụ mmadụ abụọ ndị ahụ wee bịakwute ndị isi nchụaja na ndị okenye si anyị ji anatema mee onwe anyị ka anyị bụrụ anatema na anyị agaghị edetu ihe ọ bụla ọnụ ruo mgbe anyị ga-egbuwo Pọl ya mere ugbu a unu onwe unu na nnọkọ ikpe anyị gosi onye isi ọchịagha ka o ya bịakute unu dịka unu gaji ịtụli ihe banyere ya nke ọma karị ma anyị onwe anyị bụ ndị edoziworo igbu ya mgbe ọ ka bịarughị unu nso ma nwa nke nwanne nwaanyị Pọl nụrụ na ha na-eche ịnwude ya o wee bịa baa n'ụlọ ndị agha ahụ kọrọ Pọl Pọl wee kpọtara onwe ya otu onye n'ime ndị ọchịagha na-achị ọgụ ndị agha ise si duru nwa okorobịa nke a jekwuru onye isi ọchịagha n'ihi na o nwere ihe kọrọ ya ya mere o kwuru ya duru ya jekuru onye isi ọchịagha si Pọl onye mkpọrọ kpọrọ m jekuru ya wee bere m ka m dutara gị okorobịa nke a ebe o nwere okwu ịgwa gị onye isi ọchịagha wee jide ya n'aka wezụga onwe ya wee jụọ ya iche sị gịnị bụ ihe ị nwere ịkọrọ m ọ ndị Juu kwekọrọ ọnụ ikpere gị ka anyị kudaa Pọl echi jekwuru nnọkọ ikpe ha dịka ị gaje ịjụta ihe banyere ya nke ọma karị ya mere gị onwe gị ekweela ha n'ihi na ndị ikom karịrị ọgụ mmadụ abụọ n'etiti ha na-eche ihude ya ndị mere onwe ha ka ha bụrụ anatema si na ha agaghị eri ihe ma ọ ịṅụ ihe ruo mgbe ha ga-ekpugheri ya ugbu a ha edoziwokwa onwe ha na-eche nkwa ị ga-ekwe ha ya mere onye isi ọchịagha tilagara nwa okorobịa ahụ na-enye ya iwu sị agwala onye ọ bụla na ị gosiri m ihe ndị a o wee kpọtara onwe ya mmadụ abụọ n'ime ndị ọchịagha na-achị ọgụ ndị agha ise sị dozienụ ọgụ ndị agha iri ka ha ga rue Sizaria na ọgụ ndị ịnyịnya atọ na iri na ọgụ ndị agha iri na-achị ube n'oge agha nke atọ n'abalị ọ gwakwara ha ka ha chịta anụ ụlọ ka ha wee dọkwasị Pọl n'elu ha debekwa ya nke ọma ruo mgbe ha ga-abịakwute Felix bụ onye isi o wee dee akwụkwọ ozi nke yiri nke a Claudius Lysias na-edegara Felix bụ onye isi dị oke ebube akwụkwọ na-ekele ya ndị Juu jidere nwoke a ha gajekwa igbu ya mgbe mụ na ndị agha bịakwasịrị ha wepụta ya n'aka ha ebe m nụtasịrị na ọ bụ onye Rom ebe m zubere ịmazụ ihe mere ha ji boo ya ebubo mgbe kụdata ya na nnọkọ ikpe ha onye m hụrụ na a na-ebo ya ebubo banyere ajụjụ dị iche iche nke iwu ha ma o nweghị ihe eboro ya kwesịrị ọnwụ ma ọ bụ agbụ ma mgbe e gosiri m na a ga-agba ajọ izu megide nwoke a ngwa ngwa mgbe wee zitere gị ya nyekwa ndị na-ebo ya iwu ka ha kwugide ya okwu n'iru gị ya mere ndị agha dịka akara ha aka were Pọl kuru ya ruo Antipatris n'abalị ma n'echi ya ha rapụrụ ndị ịnyịnya ka ha soo ya jee ha wee laghachi n'ụlọ ndị agha mgbe ndị ahụ bịaruru Sizeria nyekwa onyeisi akwụkwọ ozi ahụ ha wee chekwaa Pọl n'iru ya mgbe ọ gụsịrị ya ọ jụọ ajụjụ ala o si mgbe ọ jụtara na ọ bụ onye Silisia ọ sị m ga-anụzi okwu gị mgbe ọbụla ndị boro gị ebubo ga-erukwa ebe a o wee nye iwu ga edebe ya na Pritorium nke Herọd